AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa nwanne m nwoke na nwanne m nwanyị onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ị ka Chineke nọnyere gị nọnyere ezinụlọ gị ana m ekele Chineke ebe ọ dị ukwuu n'ihi na onye na-anyị ohere ọma ọzọ taa isiokwu anyị bụ nke na-asị oke osimiri ga-eme mkpatụ oke osimiri ga-eme mkpatụ dị ka ntụgharị uche anyị si na-aga na izu a cheta na ụbọchị gara aga anyị gụrụ akwụkwọ Hegai isi abụọ amaokwu nke isii na nke asaa ma dịka ihe omume anyị n'ụbọchị taa si wee dị ka anyị lebatụ anya n'akwụkwọ Hegai ọzọ na amaokwu nke isii ebe ahụ ka anyị ga-ahụ na Chineke si na ọ ga-akwa ọbụna oke osimiri aka anyị gaa n'agba ọhụụ leba anya n'akwụkwọ onye ozi dị ka Luk isi iri na abụọ na otu amaokwu nke iri abụọ na ise Luk isi iri abụọ na otu amaokwu nke iri abụọ na ise ọ sị ihe ịrịba ama dị iche iche ga-adịkwa n'anyanwụ na ọnwa na kpakpando n'elu ụwa ka mkpagbu nke mba dị iche iche ga-adịkwa ndị nọ n'obi abụọ n'ihi mbigbọ nke oke osimiri na-ebili mmiri gị onye mụ na ya na-atụgharị uche mgbe oke ụbọchị ahụ ga-abịa mgbe a ga-akwa oke osimiri aka ndị mmadụ ga-abụ ndị ga-anọ na mgbafu obi egwu ga-ejide onye ọ bụla n'ihi mbigbọ nke oke osimiri amaghị m otu isi na-ahụ ụbọchị ga-adị ka nke a ma mụ onwe m na-ahụ ya dị ka ụbọchị dị oke egwu nke anyị kwesịrị ibido ugbu a chee ihe gbasara ya mana ma ọ dị ụzọ a ga-esi mee ka ihe ghara imerụ dịka a na-ekwu ya na amụma ma ọ bụ dịka akwụkwọ nsọ si wee mee ka ọ pụta ìhè ihe m ji na-ekwu okwu ya bụ na site na mgbe ruo na mgbe ka mụ na gị na-anụ ihe na-eme n'obodo ndị ọzọ dị iche iche ọ bụ ezie na ụfọdụ n'ime ihe ndị a anaghị erute anyị ma ihe a na-ekwu okwu ya n'oge dị ka nke a bụ na ụbọchị ya nke a na-ekwu okwu ya na ebili mmiri ga-ebigbo site n'ime ala ala nke oke osimiri na ọtụtụ ihe egwu ga-adakwasị ụwa na ụwa ga-abụ ebe mmiri ga-achọ irikpu ọka nke mba ndị mmiri dị nso ọ ga-adịrị ha mfe ọ ga-abụ oge oke egwu na mgbafu nke obi mana obodo anyị bụ afrịka ọtụtụ ihe na-emekwa n'obodo afrịka anyị nwere mmiri obodo anyị ndị dị ka isi obodo anyị ochie bụ Lagos n'agbanyeghị ihe niile ndị na-achị achị na-eme ịchụkwa mmiri mmiri na-abatakwa na-achụ ndị mmadụ ọ bụ ihe anyị na-ekwu okwu ya ebe anyị nwere ike ikpebi wuchie okpo mmiri pochie ya aja rụọ ya ụlọ n'elu na ndị mmadụ mkpụta mkpu ego ndị mmadụ akwụọkwa gaa biri n'ebe dị otu ahụ chefuo na ihe ahụ bụ okpo mmiri onye mụrụ ya na-atụgharị uche ọ bụrụ na ịghọtabeghị otu anyị si na-emebi ụkpụrụ nke Chineke tọwụrụ otu anyị si na-emebi ntọala nke ụwa were nke a ghọta ya na anyị na-ahụ ebe ọnwụ dị ebe osimiri dị asị na a ga-agbachi ya aja were ụlọ na-ahụbeghị mbụ suo ebe ahụ ndị mmadụ a na-amajisi olu chefuo na anyị na-agaghị oke na ọ dị mgbe ọ ga-eru mmiri ndị a adọkara bịa ọgụ ọ bụrụ na anyị ahụbeghị ya n'anya anyị na anọ na ntị ihe karịrị iri afọ abụọ na ọma gara aga ị ga-echeta mgbe mmiri sikwa otu ahụ dọbiri n'obodo Europe site na Britain ruo France si France gaa Germany gaa ọtụtụ obodo ndị ọzọ dị iche iche ọtụtụ izu ka nke a nọrọ tutu anyị nwee ike nwee ogbugbo echere m na ihe ndị a ga-eme ka anyị mara sị na Chineke ji nwayọọ na-adọ anyị aka na ntị gị onye mụ na ya na-atụgharị uche ugbu a ọ bụrụ na ichefuola okike ụwa laghachi n'akwụkwọ jenesis gaa lee otu chineke si kee ụwa ka ị ghọtasị na ọbụna n'ime ụlọ ahụ ị nọ ugbu a ọ bụ n'elu mmiri ka ị nọ na ala akọrọ niile nke mụ na gị nọ na-eme ihe niile azụ ala si na ọ bụ nke mụ na gị lee anya na ọ bụ chineke ji okwu ọnụ ya mee ka ala akọrọ si n'oké osimiri wee pụta laghachi ga gụọ akụkọ otu esi kee ụwa ya mere ihe ndị a na-eme bụ ịgbara mụ na gị ama ime ka ezinụlọ ọbụla bido jikọtawa onwe ha ime ka nzukọ kraịst ghọtasị n'ezie n'ụwa abụghị nke anyị na anyị kwesịrị inwe mkpachapụ anya na anyị kwesịrị ịbụ ndị ga-anọ na njikere mgbe ọbụla biko ka a na-atụgharị uche n'isi okwu ndị a ana m asị ka onye nwe m nọnyere anyị mee ka ọ lụpụta ezi ihe nye ndụ anyị ka anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie eze nlewemchi ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com awrnigeria at gmail com maọbụ arigiria at yahoo com awrnigeria at yahoo com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị ha bụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche tụkwasị Jehova obi gị niile tụkwasị Jehova

guzozie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme ọrụ ụzọ gị niile ya. guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile gị niile mara ya ụzọ gị niile mara ya ụzọ gị niile mara ya ya onwe ya ga-eme mara ya ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya onwe ya ọ ga-eme ụzọ gị niile mara ya ka ọ guzozie mara ya ụzọ gị niile mara ya I am not worthy to be called. I am not worthy to be called your son. I am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. Ka anyị were ohere ọma kelee ndị Seventh Day Adventist Church Choir Gariki Abuja na abụ ọma nkunu nyere anyị anyị na-arịọ ka Chineke nọnyere unu ka mara ya na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen ka anyị nọ n'ekpere mgbe anyị ga-anabata onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ọhaneze ndị Igbo ndị ọma na-ege ntị ya dịrị onye ukwu mma dịrị onye nta mma onye ezi omume enyela anyị ohere ọma ibi ileba anya n'okwu nke ụbọchị taa dịka anyị na-eleba anya n'ihe si na akwụkwọ Daniel pụta ma isiokwu nke anyị ga-ele anya n'ụbọchị taa bụ chọọ amamihe n'aka Chineke ma ọ bụ chọọ amamihe n'aka Jehova mgbe eze bụ nebukadneze bịara nwapụta ndị ohu nke chineke hụ na amamihe ha dị ukwuu ya eruo mgbe echiche batara ya n'ime mgbe ọ na-ele anya ịbụ onye ga-echịkọtacha ụwa chineke wee kpughere ya na nrọ zie ya na ọ bụghị naanị alaeze ya ga-achị ụwa ka chineke zichara ya ewepụ ya n'izu ya chisa nebukadneza bịa kpọọ ndị amamihe nke babilon na-ele anya ka ha kọrọ ya nrọ nke ọ ma ha apụghị n'ihi na akwụkwọ nsọ ihe nzuzo jehova dịrị ndị na-atụ egwu ya ya gaa n'ihu mee ka anyị mara na mgbe a kpọbatara daniel arịọkụ na ịkọwa na ya ahụ na ụmụ juu na ya achọpụtala ndị ga-akọwara eze nrọ ahụ iji ndị nke chineke iri uru na-ezighị ezi gịnị na-eme mgbe ụfọdụ chineke mere anyị ihe anya na-achị kwupụta ya ma daniel oru chineke hụtara na amamihe nghọta na na-esi n'aka chineke abịa ọ bụ ya mere mgbe oru chineke bụkwa solomon mgbe ọ danyere na ubu ya ịchịkọta ụmụ israel ya arịọ chineke arịrịọ sị chineke nye m amamihe chineke jara ya mma nye ya amamihe daniel na ndị otu ya sị eze ka iwe gị ghara ịdị ọkụ nye anyị mgbe akara aka ka anyị laghachi chee chineke anyị iru mgbe ihe na-esiri gị ike mgbe ọ danyere na ịmaghị ihe ị ga-eme gbasara ọnọdụ gị ichefuola na akwụkwọ nsọ sị guzonu n'okporo ụzọ niile nke mgbe ebighị ebi gara aga jụọ ajụjụ ebe ezi ụzọ dụ onye ka anyị ga-ajụ anyị ga-ajụ chineke olee otu anyị si ajụ chineke site n'ihe edere n'akwụkwọ nsọ mgbe daniel na ndị otu ya lọghachiri ha abịa were ihe ndị achọ eze n'iru si ya na chineke dị ihe a bụ okwu ha kwuru chineke dị onye na-ekpughe ihe nzuzo niile na o kpughela ihe nzuzo a nye ndị ohu ya mgbe chineke mere gị ihe ọma onye ka ị na-enye otuto ya mgbe ị nwere ọganihu n'ime ije ozi gị onye ka ị na-enye otuto ya mgbe nwa gị ma ọ bụ nwunye gị mụrụ nwa onye ka ị na-enye otuto ya chineke anyị ise na ya anaghị ekwe ka e were otuto ya nye ihe ọbụla gị ọ bụ naanị amamihe nke siri n'aka chineke bịa bụ nke chineke jiri kpughere ya daniel na ndị otu ya ka anyị hakwara ichefu na chineke buru ụzọ si n'ọnụ emos onye amụma kwuo okwu sị na chineke anyị agaghị eme ihe ọ bụla gị ma o bughị ụzọ were izu nzuzo ya kpughere ndị ohu ya na ndị amụma ya Janua wee site otu a mee ka eze mara na ihe a bụ ihe Chineke nwere ike inye ndị ya gịnị bụ ihe o mere ka eze mara o mere ka eze mara ka eze ghara ịdọgbu onwe ya ihe ọnọdụ echi ga-abụ n'izu nzuzo nke echi ga-ebu dị Chineke n'aka ọ bụ onye ọ na-achọ ka ọ na-ekpughe ya nye mgbe eze hụrụ onyonyo guzoro ọtọ n'ime nrọ ahụ daniel mee ka ọ mara na alaeze ya bụ ọlaedo nke ga-achị gafee alaeze nke ọdọ nke na-eso ya bụ alaeze nke bụ ọlaọcha nke ga-achịkwa gafee alaeze nke ọdọ na-eso ya bụ alaeze nke ọla nke ga-achịkwa gafee gịnị ka okwu chineke na-ekwu na ọ dịghị alaeze ọ bụla gị nwere ike iguzosi ike n'agbanyeghị ihe ọbụla ebo ya si mgbe alaeze nke ọla gafere na ọ dị alaeze nke ọdọ ga-esochi ya bụ alaeze nke igwe ya na-eme ka ọ pụta ìhè na alaeze nke ọlaedo bụ alaeze nke babilon nke nebukadneze chịrị na alaeze nke sochiri ya bụ alaeze nke midia na pesia nke dairos na sirus chịrị alaeze nke ọdọ sochiri ya bụ alaeze nke gris nke alexander chịrị emechaa ndị eze anọ ndị ka ọdọ bịa chialis marcus bụ ndị agha ya anọ ihe ndị a na-egosi na alaeze nke mbụ bụ babilon dị ike alaeze nke meriri ya lọrọ ala ọ bụghị naanị nke a ya erute na mkpịsị ụkwụ ya ebe ọ sị na ọ bụ ụrọ na igwe gị anya na daniel isi nke abụọ amaokwu nke iri anọ na anọ ya sị na ụbọchị ha bụ eze ndị a mgbe a ga-enọ n'ikewasị alaeze ka chineke ga-eme ka otu alaeze biliere onwe ya nke ọbụbụeze ya agaghị napụ ya ọ sị na ọ bụ nkume nke esi n'elu bịa kụọ na ụkwụ ihe oyiyi ahụ kụpịasịa ya akwụkwọ daniel isi nke abụọ na-eme ka anyị mara na ọ bụ amamihe ka chineke jiri kpughee ya nye Daniel ọ dị ihe ndị ka ọdọ juru n'ime akwụkwọ nsọ nke Chineke kpughere nye mụ na gị abụọ gị ime ka anyị nwee ezi olileanya ọ bụ ya mere o ji kwuo okwu n'akwụkwọ ya isi anọ amaokwu nke isii ya si na-emewo ka ndị m laa n'iyi n'ihi enweghị ọmụma m ọmụma Chineke dị anyị mkpa n'oge a dị oke egwu ọmụma Chineke dị anyị mkpa n'oge ikpotomazụ nke ụwa anyị nọ n'ime ya ọmụma chineke dị anyị mkpa iji ime ka ozi ya bie ka anyị si n'ụwa ọjọọ afụọ ọmụma chineke dị anyị mkpa ile anya amụma ndị chineke buru site n'oge ruo n'oge otu o si na-emezu emechakwara alaeze babilon chiagafe midia na pesha chiagafe alaeze gris chiagafe alaeze rom chia gafee ma anyị na-ele anya n'ụbọchị taa alaeze nke ahụ kachasị alaeze ịnọkwa na njikere izute ya akwụkwọ nsọ si Izrel lee na-eze unu n'ihi na onye nwe anyị gachipụta ihe na mbara eluigwe dịka o buru ụzọ mee ka anyị mara na akwụkwọ Jọn isi iri na anọ na ya nwa agachaa doziere anyị ebe ya ga-abịa kpọrọ anyị nye onwe ya o mekwara ka anyị mara na ụbọchị ahụ na ya ga-eji oke ịkpọ oku were olu isi mmụọ ozi were opi nke Chineke ndị nke nwụrụ n'ime Kraịst ga-esi n'ọnwụ bilie achọrọ m ime ka ị mara gị ezi onye igbo na-ege ntị na anyị amaghị mgbe ọnwụ anyị ga-adaba n'ihi ya anyị kwesịrị ịnọ na njikere oge awa na mgbe niile dịka chineke site n'ihe ọmụma kpughee ya nye daniel ka anyị mara na ọbịbịa nke onye nwe anyị dị nso gịnị ka ị na-eche gịnị bụ njikere gị gịnị bụ olileanya gị n'ihi na ọ gaji bịa ịkwụghachi onye ọ bụla gị dịka ụgwọ ọlụ ya si dị ile anya n'akwụkwọ daniel isi nke iri na abụọ amaokwu nke abụọ ya ya sị ọtụtụ mmadụ ndị na-arara ụra na aja ga-etete ụfọdụ ịba na ndụ ebighị ebi ụfọdụ ịba na riri nne na oyi nke a ga-asọ ha gị onye igbo na-ege ntị ana m arịọ gị kwee ka ihe ọmụma nke ahụ chineke si na-emela ka ndị ya laa n'iyi n'ihi enweghị ihe ọmụma ya were okwu chineke kpọrọ ihe ị ga-ahụ ihe ọmụma nke chineke ọ gaji ikpughe ya nye gị ọ ga gajekwa edere gị mma ọ bụnarị mgbe onye nwe anyị ga-epụta ihe na mbara nke eluigwe ị ga-eso na ndị ga-asị lee chineke anyị ka nke a bụ anyị elewe anya ya ọ wee zọpụta anyị ka ọ dịrị gị otu a n'aha Jizọs ezinwa chineke na-ege ntị ka anyị gbalịa chọọ amamihe n'aka chineke site na chineke bụ onye nwere amamihe nke dị mma chineke nyere solomon wee nye david nyekwa samuel na ndị ọdọ n'ime akwụkwọ nsọ amamihe ka mụ na gị chọọ ịrụ nke chineke ka anyị gakwuje chineke n'obi dị umeala ọ ga-enye anyị amamihe nke anyị ga-eji wee na-ebi ndụ n'ime ụwa anyị nọ n'ime ya imeela onye mgbasa ozi fraịde egwim m na ozi ọma nke wetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nye gị amamihe nke kachasị nke n'ime ụwa anyị nọ n'ime n'aha jizọs amen ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com awrnigeria at maọbụ arigiria at gmail at gmail onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 6363 7224 mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo